Ụlọ Nche a na-amụ amụ nke Ọgọst 2023 Isiokwu a na-amụ amụ nke iri atọ na atọ a ga-amụ isiokwu a n'izu malitere na n'Ọktoba 9 ruo 15. Mụta ihe n'aka Daniel amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a ị bụ onye a n'anya nke ukwuu Daniel isi itoolu amaokwu ya nke iri abụọ na atọ abụ nke iri asaa na atọ mee ka anyị ghara ịtụ egwu ihe isiokwu a na-ekwu e nwere ọtụtụ nsogbu na-abịara ndị na-eto eto na-efe Jehova taa na-eme ka o siere ha ike inwe obi ike nakwa irubere Jehova isi ụmụ klaasị ha nwere ike ịna na-achị ha ọchị n'ihi na ha kwetara na e nwere onye kere ihe niile ndị ọgbọ ha nwere ike ị na-eme ka ha chee na ha dị iberibe n'ihi na ha na-efe Chineke na-erubekwara ya isi ma n'isiokwu a anyị ga-ahụ na ndị na-eme ka Daniel onye amụma jiri obi ike na-efe Jehova na-erubekwara ya isi ma ihe n'eziokwu paragrafụ nke mbụ ajụjụ gịnị mere ihe Daniel onye amụma ji masị ndị Babilọn Daniel onye amụma bụ nwa okorobịa mgbe ndị Babilọn dọọrọ ha n'agha laa Babilọn bụ obodo dị ezigbo anya na Jerusalem ma ihe Daniel na-eme masịrị ndị ahụ dọọrọ ya n'agha ha hụrụ ihe anya mmadụ na-ahụ ya bụ na Daniel enweghị nkwarụ ọbụla ma akwa mma nakwa na o si n'ezinụlọ ndị ama ama ọ bụ ihe ndị a mere ndị Babilọn ji zụọ ya ya na-eje ozi n'obi eze paragrafụ nke abụọ ajụjụ olee otu Jehova si were Daniel Jehova hụrụ Daniel n'anya Ihe mere o ji hụ ya n'anya abụghị n'ihi na ọ mara mma ma ọ bụ n'ihi ọkwa ya n'obi eze, kama ọ bụ n'ihi ụdị onye okorobịa ahụ bụ. Nke bụ eziokwu bụ na mgbe Jehova kwuru na Daniel dị ka Noa na Job, ọ ga-abụ na Daniel dị naanị ihe dị ka afọ iri abụọ. N'ihi ya, Jehova were ya na n'agbanyeghị na Daniel bụ okorobịa na ọ na-erubere ya isi ka Noa na Job bụ ndị ji obi ha niile fee ya ruo ọtụtụ afọ Izikiel isi iri na anọ amaokwu nke iri na anọ sịrị ọ bụrụgodị na ụmụ nwoke atọ a Noa Daniel na Job n'ebe ahụ ha ga-azọpụta naanị onwe ha n'ihi ezi omume ha ọ bụ ọkaka onye nwe anyị Jehova kwuru ihe a Jehova akwụsịghịkwa ịhụ Daniel n'anya n'oge niile ọ dịrị ndụ Paragrafụ nke atọ Ajụjụ Gịnị ka anyị ga-amụ n'isiokwu a? N'isiokwu a, anyị ga-eleba anya na agwa abụọ Daniel nwere mere Jehova ji hụ ya n'anya nke ukwuu. Anyị ga-ebu ụzọ kọwaa nke ọbụla n'ime agwa ndị ahụ kwuokwa oge ndị o gosiri na o nwere agwa ndị ahụ. Anyị ga-ahụkwa ihe nyere Daniel aka ịmụta agwa ndị ahụ. N'ikpeazụ anyị ga-ekwu otu anyị nwere ike isi na-eme ka ya ọ bụ eziokwu na ọ bụ ndị na-eto eto ka ebu n'obi dị isiokwu a anyị niile nwere ike ịmụta ihe n'aka Daniel na-enwe obi ike ka Daniel paragrafụ nke anọ ajụjụ olee otu Daniel si gosi na o nwere obi ike mee ihe atụ ụjọ nwere ike ịtụ ndị nwere obi ike ma ha anaghị ekwe ka ụjọ ahụ mee ka ha ghara ime ihe dị mma Daniel bụ nwa okorobịa nwere ezigbo obi ike degode oge abụọ o mere ihe gosiri na o nwere obi ike o nwere ike ịbụ na nke mbụ mere n'ihe dị ka afọ abụọ mgbe ndị Babilọn bibichara Jerusalem Nebukadneza bụ eze Babilọn rọrọ nrọ tụrụ ya ụjọ gbasara otu nnukwu ihe akpụrụ akpụ o kwuru na ọ ga-egbu ndị niile ma ihe ma Daniel ma ọ bụrụ na ha enweghị ike ịgwa ya ihe ọ rọrọ na nrọ kọwakwara ya nrọ ahụ Daniel kwesịrị ime ihe ngwa ngwa ma ọ bụghị ya a ga-egbu ọtụtụ ndị ọ gakwuru eze rịọ ya ka onye nyetụ ya oge ka o wee kọrọ ya ihe nrọ ya pụtara Daniel isi abụọ amaokwu iri na isii ihe a o mere gosiri na o nwere ezigbo obi ike na okwukwe olee otú anyị si mara O nweghị ebe Baịbụl kwuru na Daniel akọwatụla nrọ tupu mgbe ahụ. Ọ gwara ndị enyi ya ndị Babilọn gụrụ Shedrak, Mishak na Abednego ka ha rịọ Chineke nke eluigwe ka o meere ha ebere ma mee ka ha mata ihe nzuzo a. Daniel isi abụọ amaokwu ya nke iri na asatọ. Jehova zara ekpere ahụ. O nyere Daniel aka ya kọwaa nrọ Nebukadneza ahụ. Ihe a zọrọ Daniel na ndị enyi ya ndụ. Paragrafụ nke ise Ajụjụ Olee oge ọzọ Daniel kwesịrị igosi na o nwere obi ike? Mgbe Daniel kọwachara nrọ Nebukadneza afọ ụfọdụ agacha, ihe ọzọ mere nke ga-egosi na o nwere obi ike. Nebukadneza rọkwara nrọ ọzọ tụrụ ya ụjọ. Nrọ ahụ gbasara otu nnukwu osisi Daniel ji obi ike kọwara eze ihe nrọ ahụ pụtara ọ gwadoro eze na ọ ga-agba ara nakwa na ọ ga-akwụsị ịbụ eze ruo afọ ụfọdụ eze nwere ike iche na Daniel na-agba ya mgbe okpuru o nwedịrị ike iji maka ya gbuo Daniel ma Daniel gosiri na o nwere obi ike kọwara eze nrọ ahụ n'agbanyeghị ihe o nwere ike kpatara ya paragrafụ nke isii ajụjụ Gịnị ka o nwere ike ịbụ ya nyere Daniel aka inwe obi ike? Olee ihe o nwere ike ịbụ ya nyere Daniel aka inwe obi ike n'oge niile ọ dị ndụ? Mgbe Daniel bụ nwata, ọ ga-abụrịrị na ọ mụtara ihe n'aka mama ya na papa ya. O doro anya na ha mere ihe Jehova gwara ndị nne na nna bụ ndị Izrel ka ha na-eme. Ha kụziiri nwa ha iwu Chineke Ọ bụghị naanị na Daniel ma ihe ndị bụ isi dị n'iwu e nyere ndị Izrel dịka iwu iri ahụ. Ọ makwa ihe onye Izrel kwesịrị iri na ihe ọ na-ekwesịghị iri. Daniel mụkwara akụkọ gbasara ndị Chineke matakwa ihe mere ha mgbe ha kwụsịrị irubere Jehova isi. Ihe niile mere na ndụ Daniel mere ka obi sie ya ike na Jehova na ndị mmụọ ozi ya dị ike na-akwado ya. Ihe edere n'ala ala peji sịrị E nwere ihe atọ o nwere ike ịbụ ya mere Daniel ji were nri ndị Babilọn ka ihe na-adịghị ọcha. Nke mbụ o nwere ike ịbụ na anụ ndị Babilọn na-eri so na anụ iwu Mosis siri ndị Izrel erila. Nke abụọ o nwere ike ịbụ na egbupụghị anụ ndị ahụ ọbara. Nke atọ iri nri ahụ nwere ike ịpụta na onye ahụ efeela arụsị. ihe edere n'ala ala peji agwụla paragrafụ nke asaa ajụjụ olee ihe ọzọ nyere Daniel aka inwe obi ike Daniel mụrụ akwụkwọ ndị amụma nke ọma ma amụma ndị Jeremaya buru Daniel si na ihe ndị ahụ ọ mụrụ mata na ndọrọ ndị Babilọn dọọrọ ndị Juu n'agha laa n'obodo ha kemgbe ọtụtụ afọ ga-ebi n'oge na-adịghị anya Daniel hụrụ otu okwu Jehova si mezuo. Ihe a mekwara ka okwukwe ya n'ebe Jehova nọ si ezigbo ike. Ndị okwukwe ha siri ike na-enwekwa ezigbo obi ike. Ihe kacha mkpa bụ na Daniel kpere ekpere ọtụtụ mgbe ka nna ya nke eluigwe nyere ya aka. O kwupụtara Jehova mmehie ya, gwa ya otu obi dị ya, rịọkwa ya ka o nyere ya aka. Ebe ọ bụ na Daniel bụ mmadụ dịka anyị, amụghị ya ya enwe obi ike, kama ọ mụtara agwa ahụ amụta. Otu o si mụta ya bụ ị na-amụ Baịbụl, ị na-ekpe ekpere na ịtụkwasị Jehova obi. Ihe edere na foto eji kọwaa paragrafụ nke asaa sịrị ihe nyere Daniel aka ịmụta inwe obi ike bụ ịmụ okwu Chineke, ikpe ekpere na ịtụkwasị Jehova obi. Paragrafụ nke asatọ Ajụjụ: Olee otú anyị nwere ike isi mụta inwe obi ike? Iji nwee obi ike, gịnị ka anyị kwesịrị ime? Nne na nna anyị nwere ike ị na-agwa anyị ka anyị nwee obi ike, mana ha agaghị ekenyere anyị obi ike ha nwere otu ahụ nna si ekenye ụmụ ya akụ ya. Ịmụta inwe obi ike dị ka ịmụta aka ọrụ. otu ụzọ ị nwere ike isi mụta aka ọrụ bụ ile onye na-akụziri gị ya anya nke ọma na-emekwa ihe o mere otu ahụ ka inwe obi ike dị ọ bụrụ na anyị a na-ele ndị ọzọ nwere obi ike anya nke ọma na-emekwa ka ha anyị ga-amụta inwe obi ike n'ihi ya gịnị ka anyị mụtarala n'aka Daniel dịka Daniel anyị kwesịrị ịma okwu Chineke nke ọma Anyị ga-agba mbọ ka anyị na Jehova dịrị n'ezigbo mma. Otu anyị ga-esi eme ya bụ ị na-agwa ya okwu mgbe niile, na-agwakwa ya otu obi dị anyị. Anyị kwesịkwara ịtụkwasị Jehova obi, obi esi anyị ezigbo ike na ọ ga-akwado anyị mgbe niile. Ọ bụrụzie na ọnwụnwa abịara anyị, anyị ga-enwe obi ike. Paragraf nke itoolu. Ajụjụ: Olee uru inwe obi ike na-abara anyị? E nwere ọtụtụ uru inwe obi ike ga-abara anyị. Ka anyị kwuo gbasara otu nwanna aha ya bụ Ben. Ọ gara otu ụlọ akwụkwọ na jamani N'ụlọ akwụkwọ ahụ, onye ọbụla kwetara na ihe niile nọkatara pụta, na-ekwukwa na ihe Baịbụl kwuru na ọ bụ Chineke kere ihe niile bụ akụkọ ifo. Otu ụbọchị, e nyere Ben ohere ka ọ pụta n'ihu klas kwuo ihe mere o ji kweta na e ihe ndị dị ndụ eke. O ji obi ike gwa onye ọbụla ihe o kwetara. Olee uru ọ bara? Ben sịrị, onye nkụzi anyị gere ntị nke ọma. O bipụtara akwụkwọ m ji kwuo ihe mere m ji kweta na e nwere onye kere ihe niile nye onye ọ bụla nọ na klaasị anyị otu. Gịnị ka ụmụ klaasị nwanna Ben mere? Ọ sịrị, ọtụtụ n'ime ha gere m ntị. Ha kwukwara na ihe m masịrị ha. Ihe a Nwanna Ben mere gosiri na ndị mmadụ na-akwanyekarịrị ndị nwere obi ike ugwu. O nwekwara ike ime ka ndị nwere ezi obi bịa mata gbasara Jehova. O doro anya na e nwere ezigbo ihe mere anyị ji kwesị inwe obi ike. Mụta iji si Jehova aka ike ka Daniel. Paragraf nke iri. Ajụjụ Gịnị bụ iji ijisi onye ọzọ aka ike ma ọ bụ ịhụnanya pụrụ iche? Na Baịbụl, okwu Hibru asụgharịrị ịhụnanya ịhụnanya pụrụ iche ma ọ bụ iji ijisi onye ọzọ ike na-apụtakarị otu Chineke si jiri obiọma ya hụ ndị na-efe ya n'anya. A na-ejikwa okwu ahụ akọwa otu ndị na-efe Jehova si hụ ibe ha n'anya. anyị nwere ike ịmụta ị na-ejidesikwu Jehova aka ike ka oge na-aga legodo otu Daniel si mee ya paragraf nke iri na otu ajụjụ olee ọnwụnwa bịara Daniel mgbe o mere agadi e nwere ọnwụnwa ndị bịara Daniel na ndụ ya ga-eme ka o gosi ma o jidesiri Jehova aka ike ma ọ bụ na o jidesighị ya ma otu n'ime ndị kachasị ike bịara ya mgbe ọ gaferela afọ iri itoolu. N'oge ahụ, ndị Midia na ndị Peshia emeriela babilon Onye na-achị babilon mgbe ahụ bụ eze Darayọsh. Ụfọdụ ndị isi na obi eze kpọrọ Daniel asị. Ha anaghịkwa akwanyere Chineke ọ na-efe ugwu. N'ihi ya, ha kpara nkata otu ha ga-esi egbu Daniel. ha mere ka eze bịanye aka na iwu ga-egosi ma Daniel ọ ga-ejidesi Chineke ya aka ike ka ọ ga-ahapụ ya rubere eze isi naanị ihe a chọrọ ka Daniel mee iji gosi na ọ na-erubere eze isi ma mewe ihe ndị ọzọ niile na-eme bụ ịkwụsị ikpe ekpere ruo ụbọchị iri atọ Daniel ekweghị ahapụ Jehova n'ihi ya a tụbara ya n'olulu ọdụm Ma Jehova napụtara ya n'aka ọdụm si otu ahụ gọzie ya maka ijidesi ya aka ike. Olee otú anyị nwere ike isi jidesie Jehova aka ike ka Daniel? Ihe sere n'ihu ụlọ nche Jehova kwụrụ Daniel ụgwọ n'ihi na o jidesiri aka ike. Otu o si mee ya bụ izitere ya otu mmụọ ozi nakwa imechi ọnụ ọdụm. Paragraf nke iri na abụọ. Ajụjụ Olee otú Daniel si mụta ijidesi Jehova aka ike? Dị ka anyị kwuburu, ihe ga-eme ka anyị jidesie Jehova aka ike bụ iji obi anyị niile hụ ya n'anya. Ihe mere Daniel o ji jidesie Jehova aka ike bụ na ọ hụrụ nna ya nke eluigwe n'anya nke ukwuu. O doro anya na ihe mere Daniel ji hụ Jehova n'anya otu a bụ iche gbasara agwa ndị Jehova nwere nakwa otu Jehova si egosi àgwà ndị ahụ. Daniel chebakwara ihe ọma niile Jehova mere ya na ụmụ Izrel echiche nke ọma obi dịkwa ya ezigbo ụtọ maka ha paragrafụ nke iri na atọ ajụjụ nke a olee ọnwụnwa na-abịara ndị na-eto eto bụ ndị Kraịst mee ihe atụ ajụjụ nke b dịka e gosiri na vidiyo gịnị ka ị nwere ike ikwu ma ndị ọzọ jụọ gị ma ndị ama Jehova ha na-akwado ndị ha na nwoke ibe ha ma ọ bụ nwaanyị ibe ha na-edina dịka Daniel ndị gbara ndị na-eto eto gburugburu bụ ndị na-anaghị akwanyere Jehova na iwu ya ugwu ụdị ndị ahụ nwere ike ịkpọ onye ọ bụla hụrụ Jehova n'anya asị ụfọdụ n'ime ha na-agbalịdị imesi ndị a na-eto eto ike ka ha kwụsị ijidesi Jehova aka ike dịka ihe atụ negodi ihe mere otu nwa okorobịa aha ya bụ Grammy o bi na Australia e nwere ọnwụnwa bịara ya mgbe ọ nọ n'ụlọ akwụkwọ sekọndịrị onye nkụzi ha jụrụ ndị klaasị ha ihe ha ga-eme ma ọ bụrụ na enyi ha agwa ha na ya na nwoke ibe ya ma ọ bụ nwaanyị ibe ya na-edina onye nkụzi ahụ gwara ha niile ka onye ọ bụla kwetara na ihe ahụ enyi ya na-eme abụghị ihe ọjọọ guzoro n'otu akụkụ ndị nke na-ekwetaghị eguzoro n'akụkụ nke ọzọ Nwanna Graham sịrị, e wepụ mụ na nwanne ọzọ nọ na klaasị anyị ndị klaasị anyị niile gara guzoro n'ebe ahụ ndị kwetara na ọ bụghị ihe ọjọọ guzo ihe mezirinụ bụ ezigbo ọnwụnwa ga-egosi ma nwanna Graham ọ ga-ejidesi Jehova aka ike ọ sịrị n'oge fọrọ afọ n'ime otu awa ahụ onye nkụzi anyị ji akụzi ihe ya na ụmụ klaasị anyị nọ na-akparị anyị m gbalịrị ike m wetuo obi ka m kọwara ha ihe mere m ji kwere ihe m kwere ma ha ekweghị ege ntị n'ihe ọ bụla m kwuru olee otú obi dị nwanna Graham maka ihe ahụ ọ sịrị obi adịghị m ụtọ na esi otu a kparịa m ma obi dị m ezigbo ụtọ na m jidesiri Jehova aka ike kọwakwara ha ihe m kwere ihe edere na foto eji kọwaa paragrafụ nke iri na atọ sịrị ị nwere ike ịmụta ijidesi Jehova aka ike otu ahụ Daniel mere ma ọ bụrụ na i jiri obi gị niile hụ ya n'anya paragraf nke iri na anọ ajụjụ olee otu ụzọ anyị nwere ike isi mụta ijidesi Jehova aka ike anyị ga-ejidesili Jehova aka ike ma ọ bụrụ na anyị amụta ịhụ ya n'anya ka Daniel anyị ga-ahụkwu Jehova n'anya ma ọ bụrụ na anyị amụọ gbasara àgwà ndị o nwere dịka ihe atụ anyị nwere ike ịmụ gbasara ihe ndị o kere ọ bụrụ na ị ga-achọ ịhụkwu Jehova n'anya na ị na-akwanyekwuru ya ùgwù ị nwere ike ịgụ isiokwu ndị gbara n'isiokwu bụ ekere ya eke ma ọ bụkwanụ lee vidio ndị dị na ya ị nwekwara ike ịgụ broshuọ bụ Was Life Created na The Origin of Life: Five Questions Worth Asking Legodu ihe otu nwanna nwaanyị na-eto eto aha ya bụ Esta bụ onye Denmark kwuru gbasara akwụkwọ ndị a Ọ sịrị, otu esi kọwaa ihe dị na ha magburu onwe ya. Ihe broshọ ndị ahụ na-eme abụghị ịgwa gị ihe ị ga-ekwere. Kama, ọ ga-agwa gị nke bụ eziokwu hapụzie gị ka ị ihe ị ga-ekwere. Ben anyị kwuburu okwu ya sịrị, ihe ndị edere n'akwụkwọ ndị a na-eme ka okwukwe mmadụ si ezigbo ike o mere ka o doo m anya na ọ bụ Chineke kere ihe niile ịmụcha ihe ndị a ị nwere ike ikweta ihe Baịbụl kwuru nke bụ Jehova Chineke anyị onye dị ike ịrụrụ eru ka ndị niile too gị ma sọpụrụ gị n'ihi na ọ bụ gị kere ihe niile ọ bụ n'ihi uche gị ka ha jidere ọ bụkwa ya mere iji kee ha mkpughe isi a na amaokwu ya nke iri na otu Ihe edere n'ala ala peeji sịrị ị nwekwara ike ịmụ akwụkwọ bụ Bịaruo Jehova Nso ka o nyere gị aka ịhụkwu Jehova n'anya ọ ga-enyere gị aka ịmatakwu gbasara àgwa ndị Jehova nwere nakwa ụdị onye ọ bụ ihe dere n'ala ala peji agwụla paragrafụ nke iri na ise ajụjụ olee otu ọzọ anyị nwere ike isi mee ka anyị na Jehova dịkwuo na mma Otu ọzọ ị nwere ike isi mụta ị na-ahụkwu Jehova n'anya bụ ịmụ gbasara ọkpara ya bụ Jizọs. Ọ bụ ihe otu nwa agbọghọ aha ya bụ Samira mere. O bi na Jamin. Ọ sịrị, ịmụ gbasara Jizọs mere ka m matakwuo onye Jehova bụ. Mgbe nwanna nwaanyị a dị obere, o siiri ya ike ịghọta na Jehova hụrụ ya n'anya. Ma ọ ghọtara na Jizọs hụrụ ya n'anya. Ọ sịrị ihe Jizọs masịrị m n'ihi na ya na ndị mmadụ na-adị na mma ọ hụkwara ụmụaka n'anya ka ọ na-amụkwu gbasara Jizọs ọ bịara na-amatakwu Jehova na-ahụkwukwa ya n'anya n'ihi gịnị ọ sịrị m ji nwayọọ nwayọọ mata na Jizọs na-eme ka nna ya ha abụọ yiri nnọọ m ghọtara na ihe asụ na ihe mere Jehova ji zite Jizọs n'ụwa ka o kwee ụmụ mmadụ omume ịmatakwu Jehova ọ bụrụ na ị chọrọ ka gị na Jehova dịrịkwuo na mma ị kwesịrị iwepụta oge mụta ihe niile ị nwere ike ịmụta gbasara Jizọs ime otu ahụ ị ga-ahụkwu Jehova n'anya ga-ejidesikwuo ya aka ike paragrafụ nke iri na isii ajụjụ Olee uru anyị ga-erite ma ọ bụrụ na anyị ejisie Jehova aka ike? Anyị jiri obi anyị niile hụ ndị ọzọ n'anya, anyị ga-enwe ezigbo ndị enyi ga-ejikwa obi ha niile hụ anyị n'anya. Ọ bụrụkwa na anyị jidesiri Jehova aka ike, obi ga-eru anyị ala, ihe anyị nwere ejukwa anyị afọ. N'ihi gịnị? N'ihi na Jehova kwere nkwa na ọ gaghị ahapụ ndị jisiri ya aka ike. Abụ ọma nke iri na asatọ amaokwu ya nke iri abụọ na ise sịrị ị naghị ahapụ onye jisiri gị aka ike "Gị na-egosi onye na-enweghị ihe a ga-eji taa ya ụta na ebu onye na-enweghị ihe a ga-eji taa ya ụta Maịka isi isii amaokwu ya nke asatọ sịrị gị nwa bụ mmadụ Jehova agwala gị ihe dị mma gịnịkwa ka ọ na-achọ n'aka gị naanị ihe ọ chọrọ bụ ka ị na-ekpe ikpe ziri ezi ka ị bụrụ onye e kwesịrị ịtụkwasị obi nakwa ka ị jiri obi umeala soro Chineke gị na-eje ije chegodị ihe a n'agbanyeghị na anyị dị ezigbo ntakịrị ma e jiri anyị tụnyere Chineke pụrụ ime ihe niile o kwere nkwa na ọ gaghị akwụsị ịhụ anyị n'anya ọ bụrụkwa na anyị na ya adị n'ezigbo mma ọnwụnwa mkpagbu ma ọ bụ dị ọnwụ agaghị eme ka ọ kwụsị ịhụ anyị n'anya ọ dị ezigbo mkpa ka anyị na-eme ka Daniel jidesiekwa Jehova aka ike akwụsịla ịmụta ihe n'aka Daniel paragrafụ nke iri na asaa na nke iri na asatọ ajụjụ gịnị ọzọ ka anyị nwere ike ịmụta n'aka Daniel n'isiokwu a anyị elebela anya naanị na abụọ Daniel nwere ma e nwere ọtụtụ ihe anyị ka nwere ike ịmụta n'aka ya ka ihe atụ, Jehova mere ka Daniel hụ ọtụtụ ọhụụ ọkwa ọtụtụ nrọ. O nyekwara ya ikike ịkọwa amụma. Ọtụtụ n'ime amụma ndị ọ kọwara emezuola. Ụfọdụ n'ime ha kwukwara ihe ga-eme n'ọdịnihu nke ga-agbasa onye ọbụla nọ n'ụwa N'isiokwu na-eso nke a, anyị ga-eleba anya n'amụma abụọ Daniel dere. Ịghọta ha ga-enyere anyị niile aka ma nwata ma okenye ikpebi ihe ndị dị mma ugbu a amụma ndị ahụ nwekwara ike ime ka anyị nwekwuo obi ike jidesi kwuo Jehova aka ike ka anyị nwee ike ịkwadebe maka ọnwụnwa ndị ga-abịara anyị n'oge na-adịghị anya ị chetara gịnị mere Jehova ji hụ Daniel n'anya olee otú Daniel si gosi na o nwere obi ike Olee otú anyị nwere ike isi mụta ijidesi Jehova aka ike? Abụ nke otu narị na iri na itoolu ka anyị nwee okwukwe. Isiokwu a agwụla.